sị na-ekwu omiiwe mma agba mbọ ozi iziri m na ma na-ekwu bụ na ụwa niile anyị ka ibe igbo nke bụ na ndị na-akụ igbo ịma mere obodo igbo na-ebiro obodo emepe emepe obodo ndị nwere chineke na ndị igbo ebe niile kwuo nwa eri a na-akpọ ifo n'igbe ahụ mụrụ nwa ọbụla mkpọrọ nwoke na nwaanyị ọbụla nwere establish igbo bidoro ụnụ mana amalị na eri a na-ekwu bụ nwa nke izi gbaziri eri nwa nke ịbọ bụ ata eri igala nwa nke ịtọ bụ ebezina nwa ọba benin nwa nke ịnọ bụ igbo mgbe agba apụtago nwoke ma nwaanyị apụlie ụzọ ya bụ na ndị Igbo na-agbasa ebe niile ụwa niile ibe Igbo na-eburu eme emepe emepe ọ bụrụ ama ọbụrụ ọkacha otu ya nwaanyị ise bụ meli bụ ndị ụmụnne anyị dakpụrụ na ndị na-abịa ebe echieze enwere ego a na-anya anọ nwa mụta nwa nwa amụta ibie nwa nke isii bụ onye dọkịta o nwere a na-akpọ adambo adaka amakreti ndị a na-akpọ nneyi muleri ọkụzụ e, e, nando okpurike e, nwụnya a na-agba mma ikwu ebe olidọta nwedewa nwa mụta nwa mụta ibie na ncha bụ gịnị mana eziokwu a ka anyị akpọ ọnwa anyị maka na ime ndị yoruba niile ike ka ọgbakọ ndị na-akpọ odibo dị ebe a na gịnị ime ichere awụsa ike Baba Gọ́nà Sokoto Kẹ́nẹ́fẹ̀ yaba Akpano tuwa bẹ́ẹ̀ gini. Ọyẹ wọlé bí ìdè ìdè Akpano tuwa wọn azọ yẹ bẹ́ẹ̀ ẹ̀ka tí ẹ̀kẹ́ gbèsè ẹ̀jẹ̀.